nwa agụ ee gịnị ka ị na-eme dị ana m ese ihe m hụrụ n'igwe amaghị m ihe ọ bụ mana ọ mara mma hmm. ka m hụrụnụ chere ka m sechaa hmm. ee ya bụ ihe amakakwa o eserese nke gị a makwara mmadụ ukwuu nke kazi nke bụ na ama m ihe ọ bụ ee ị maara ihe ọ bụ ehenụ ọ bụ egwurugwu ka ị na ese nụ. egwurugwu ee ya bụkwa n'ihe ga-abụ ya ka anyị ga-eji mere mkpụrụ okwu nke anyị ga-amụta maka ya n'ụbọchị nke taa aga m akọwara gị na ụmụaka anyị ihe egwurugwu bụ ya mere Ụmụaka ndewonu! um N'ụbọchị nke taa, ọ ga-amasị m ma ọ bụ na unu nọnyere anyị ka anyị arụ ụnụ ka mụnwa bụ Maazị Agụ kọwaara ụnụ ihe bụ egwurugwu. Mkpụrụ okwu ọhụụ nke anyị ga-amụta maka ya taa bụ egwurugwu. Asị m na ọ bụ gịnị? Egwurugwu. na agbalịala? Maazị Agụ. Hmm? kedu ihe bụ egwurugwu ọ bụ ihe ịtụnanya nke bụ eziokwu bụ na ndị mmụta, si na onye ọbụla nọ n'ime anyị nwere ike imekwa ka egwurugwu dị o n'ihi na egwurugwu bụ mgbe mmadụ kewasịrị ọkụ wee mee ka ọcha ya dị iche iche pụtagasịa cherekwa o aghọtaghị m kedu ka mmadụ ga-esi kewaa ọkụ nke kwanụ nke bụ na ọkụ onwe gasịrị ọcha dị iche iche ee nwaadị agụ nwayọọ kwa ajụjụ ịjụrụ amakakwa o ajụjụ ịjụrụ dị nnọọ mma o gosiri na ị na-eche nnọọ echiche dị ka onye ọka mmụta nke a ezigbo ụzọ mmadụ si amụta ihe o mana ka m kọwara gị otu ị ga-esi ghọta ya ọfụma ọwụ na iweta akwa hmm, mhm. bịa kụwaa akwa ị ga-ahụ na n'ime akwa ahụ ekere ya ụzọ abụọ otu bụ mmiri nke kpụkọtara nnọọ ọnụ nke bụ ya na-akpụ nwa nke ọzọ bụzi mmiri nke gbara ya bụ mmiri na-akpụ nwa okirikiri nke ahụ bụ mmiri nke na-ebugara ebe ahụ nri na ihe ndị ọzọ ọ ga-eji kpụọ nwa mm-hmm. ọwa na ịbụ onye na-atụkpa ahụ eme ihe ị ga-ahụ na ọ ga-ekwe gị omume ikewa mmiri nke ahụ gbara ihe na-akpụ nwa okirikiri n'ime akwa ahụ nke ga-eme na mmiri ahụ ga-anọrọ onwe ya iche ya bụkwanụ nke na-akpụ nwa anọkwara onwe ya iche ọkwa eziokwu eziokwu aghọtago m ya ugbu ya bụ ikewa ọkụ mmanya dị iche iche dị n'ọcha ya apụta ihe ịbịa nọ na ikewa ọkụ hmm? ọ ga-abịa wepụtagasị ọcha ahụ dị iche iche ọ bụzi mgbe ọcha ya dị iche iche pụtara ka a na-akpọ egwurugwu hmm? a sị m na ọ bụrụ na ikewa ọkụ ọ bịa wepụtagasị ọcha dị iche iche ọcha ya ahụ dị iche iche ka a na-akpọ gịnị egwurugwu ehe mana enwere m ajụjụ m chọrọ ịjụgo Kedu mgbe ị na-ahụkarị egwurugwu n'eluigwe? Ọ ma mmiri Ị bịa. Ihe nke a pụtara bụ na hmm? mhm. mmiri ozuzo ahụ bụ ya na-ekewa ọkụ anyị na-ekwu maka ya. Ọ bụ ya mere na ọnwa na mmiri zosia, ọkụ a ekewa bịa wepụtagasịa ọcha dị iche iche nke anyị na-akpọ egwurugwu. Ị ghọtara ihe m na-ekwu? Mm. Mhm. ee nke a dịkwa egwu ehenụ ihe ọzọ dịkwa egwu bụkwana ị nwekwara ike iji aka gị wee mekwa ka egwurugwu pụta o hmm. ehenụ ọnwụ na iweta ncha tinye ya na mmiri bịa mee ka ụfụfụ pụta na ya ị ga-ahụ na mmiri ahụ ga-ekewasị ọkụ na-agafe na ụfụfụ ahụ nke ga-eme na ị ga-abịa hụwa egwurugwu n'ime ya bụ ụfụfụ ihe ọzọ bụkwa na o nwekwara ụfọdụ ihe ndị gawa ọkụ gafee n'ebe ha nọ ha na-eme ka ọkụ a kewasịa ma wepụtakwa egwurugwu hmm. maazị agụ hmm? daalụ rie nne maka ịkọwalụ mụ na ụmụaka ihe gbasara egwurugwu ime ka o nsogbu adịghị nwanne m nwaanyị nwada agụ ndị igbo na-ekwu na onye ajụjụ anaghị efu ụzọ nke bụ na ọ bụ na o nwere ka ihe si gbaghara ya gị anya ịjụ ajụjụ ka onye ma maka ya bụ ihe kọwara gị ụmụaka anyị na ndị na-ekiri ihe onyonyo nke anyị na-eme unu echefukwala na mmụta na-azọ ndụ unu echezọkwana na mmụta dị ụtọ ruo mgbe ọzọ anyị ga-ewetakwara ụnụ agba mmụta dị ụtọ ọzọ ee mụ na nwanne m nwaanyị agụ na-asị ụnụ ka ọ dịnụ ọ dịnụ mma